ekene m gị nwanne m fụrụ n'anya anyị na-agakwa n'iru ịgbasa ozi ọma anyị na-agakwa n'iru ịga njem n'ime ịghọsara ịlụ ụlụ Chineke ọrụ a anyị na-aga n'iru ịfụ na nawụ Jizọs Kraịst na aga ebunye elu n'ime ndụ anyị n'ezie amara m n'ezie na okwu a nke a na-agwa gị n'ugbu a na ị ga-aghọta na ọ bụ Jizọs na-aga n'iru ime ka okwu a rute gị ntị abụ m nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonsoebo ana m agakwa n'iru ịgbasa ozi ọma n'ihi obiọma ndị Life Word International ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ n'ezie ihe ọma ga-afụ gị ọ ga-ezute gị onye nwe bụ Chineke ga-eneta gị nke ọma maka ihi na ị na-erubere ya isi ma mee ike n'osi ike ijere ya ozi ama n'ezie na ọ bụghị n'ike m ka iji nọdụ ịmata ihe chineke ga-agwa gị n'ụbọchị taa amara nnọọ nọọ n'ezie na ọ bụ site n'ịdị mma nke chineke ka iji wee na-ege ntị mana o ike nụrụ okwu a ana m asị na chineke mụ bụ onye na-eme ka okwu a na-apụtakwa ga-eme ka ezute gị n'ọnọdụ niile ịnọ n'ime amaghị m ọnọdụ ịnọ n'ime mana chineke m maara ya onye nwe m chineke nke na-enye ndụ chineke nke na-enye udo ga na-achachi n'ime ndụ gị n'ihi na ọ bụ ngọzi ka ọ bụ a maara na Abraham enyere ya ngọzi nnọọ ngọzi pụrụ iche n'ihi maka nrube isi nke ọ nwere n'ime Jizọs Kraịst a makwara n'ezie na Isaac na Jacob na ndị iri ọjọọ bụ maka okwukwe ha ka Chineke ji ọrụ ọrụ pụrụ iche na ndụ ha ee n'ime ndụ gị n'ezie a maara na Chineke ga-esite n'ime ọbụna ịrụ ọrụ n'ime ndụ gị n'ime ndụ gị na ezinụlọ gị wee gosi ihe o ji bụrụ chi mana achọrọ nga ka anyị gara n'ime okwu a nke akwụkwọ nsọ na ekuziri anyị ugbu a ọ bụ na anyị lee anya n'akwụkwọ abụọma 140 na abụọma isi iri ise na ịnọ amaokwu nke mbụ were na asatọ abụọma 140 from verse 1 to 8 ọ sị deliver me ọ sị jiri ma napụta m n'aka mmadụ ọjọọ chebe m ka m ghara ịda n'aka nwoke na-eme ihe dị ike n'ime ihe ike dị iche iche ndị cheworo ihe ọjọọ dị iche iche n'obi ha ụbọchị niile ọbụla ka ha na-eguzo ka ha na-eguzo na-ezukọ ịbụ agha dị iche iche ha amụwo ire ha dị ka agwọ edide ajọ ala dị n'okpuru egbugbere ọnụ ha dị n'okpuru ọnụ ha debe m ka m ghara ịda n'aka ajọ ndị na-emebi iwu chebe m ka m ghara ịda n'aka nwoke na-eme ihe ike bụ ndị chewere ịnụda nzọụkwụ m niile ndị na-akpọ ndị mpako ezubeworo m igbudu na udo dị iche iche ha ha gbasawo okwu n'akụkụ ụzọ onye dị iche iche ka ha siworo m onye nwe anyị na-eme ka anyị mara n'ime okwu ya n'ebe a ọsị ọsị nwa m na ọsị deliver me na-anapụta m n'ihe ọjọọ dị iche iche mgbe a na-arịọ arịrịọ a ife nchọrọ ka anyị fụ n'ime okwu a bụ n'ezie ọrụ chineke na-alụ n'ime ndụ ndụ ndị ya ekpere ka onye ka david na-ekpe n'ime okwu a na-ekpe ekpere a ime ka mara n'ezie mgbe ọ dị na anyị ga-abụ ndị ya nwa ga na-arịọ arịrịọ n'ime onye nwe bụ chineke ka onye nwe anyị napụta anyị n'aka ọjọọ niile n'aka ihe ọjọọ niile gịnị ka anyị na-ekwu okwu n'aba ihe anyị na-ekwu okwu ihe wuo na anyị matara na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ dịghị onye ọbụla nke ga-asị na ọ maghị na ọjọọ onye nọ n'ụwa na ọ makwaghị na ihe ọjọọ nọ n'ụwa ee onye ọjọọ nọ n'ụwa mana ihe ọjọọ nwa na-aga n'iru n'ebe ndị na-eme ya nọ ihe ọjọọ na nọ n'ụwa mana onye nwe anyị na-enye anyị okwu ọ na-enwe anyị okwu ọ na-enyekwara anyị aka ịmara na anya bụ Chineke agaghị ekwe ka ama n'anya ihe ọjọọ ọ gaghị ekwe ka anọrị ka a bụrụ ndị anwa ajọ onye nwetara nweta nke ajọ onye agaghị ezute anyị n'ihi na anyị bụ ndị anwa bụ ndị Chineke na-eleta nke ọma ihe anyị na-akụwa n'ime okwu a wee bụrụ ka ịghọta n'ezie na onye nwe anyị bụ onye a na-echebe gị ọ bụghị n'ike aka gị n'ịgara njem niile ị wee pụta wee natakwa n'udo na ọṅụ ma ị nwetara ọ bụ ndị ori maọbụ ndị ajọ mmadụ ọ bụghị n'ike aka gị n'ihi na chineke aka nsọ na-echebe ndị ọ ọbụna ego ọbụma 23 ọ sị jehova bụ onye na asụ m dịka atụrụ ọ dịghị ekọrọ m n'ebe ịta ndị nke ahịa nọ ka ọ na-eme nke mma kpụrụ na-akụ mmiri nke izu ike ka ọ na-edu nwayọọ ka ọ na-edu n'ụzọ niile nke si omume n'ihi aha ya ọzọ asị mmejọ nye na m n'ọnụ ọnwụ ga-atụ okwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m na-enwe na nke aka gị gị onwe gị na-akasị m obi ireetohunisorirunyaga ayana omum isi mmanụ iko mmiri meghị oke naanị mma ebere gị na-amasị n'ogologo mbosi nke agmebiru n'ojọọ na ogologo nke mgbe ị na-agụ okwu a mgbe ị na-aghọtakwa ime okwu a ị ga-afụ na chineke anyị sị na ya ga ndị ya na ga ndị ya na ga-abụ onye nke na-azụ ha dịka atụ ọ dịghị ọbụla nke ga-akọ gị n'ime ihe ndị a niile akwụkwọ nsọ na-arụtụrụ anya ka mara n'ezie na ọnọdụ ọbụla ị na-agabiga n'ime ndụ gị chineke a ga na-eche gị ọ ga na-edukwa gị ọ ga na-anọnyere gị ịfụ na a ga-emebi akara mgbọ nke ajọ anyị mara n'ezie na ajọ na-aga n'iru ịfụ na imegide ndị nke chineke nwa nke chineke aka ya dị ọcha onye iro agaghị ala ike ọ gaghị amasị ya ka ọ na-aga n'iru mana ana m enye gị okwu mgba agbamume okwu nkasi obi n'ụbọchị tata ịkọwara gị n'ezie na chineke m na-efe ekwugo eriri kwe hụ ha ọ sị na ya ga-echedo ndị ya n'ihi na ndị ya bụ ndị ya fụrụ n'anya amaara m na chineke m fụrụ gị n'anya naanị ya ige ka o wee nwee ike gaa lụọ ọrụ a n'ebe ọ chọrọ ka ọ lụọ anya n'ụzọ ziri ezi n'ụzọ ahụ nke tozuru etozu ihe ị ga-emere m bụ nwanne m biko wepụta mmụọ gị wepụta ndụ gị wepụta onwe gị n'ịga n'iru ịchọrụ Chineke ka ya bụ chineke anyị wee gaa n'iru iche gị ma onye isi okwu ya bụ deliver me from the evil one deliver me n'aka ndị ajọ onye napụta m napụta m n'aka ndị ajọ onye ọ bụ na ego akpọ abụọ ma 37 akwụkwọ nsọ kụwara anyị n'agbọghọ sị n'ezi na ndị niile bụ ndị ama bụ ndị na-eme ihe ọjọọ na chineke ga echeta a gwara m na ndị ọjọọ dị iche iche na ha niile na-eme mpụ dị iche iche alụ dị iche iche igbu igbu n'imebi na ndị nke chineke n'imebi na ndị nnyaga dị ọcha mana akwụkwọ nsọ na-akọwara anyị na chineke anyị nwere atụmatụ imegide ndị dị otu a ka ha wee nwee nchegharị mana mgbe a na-enweghị nchegharị onye nwe anyị ga-esite ha n'ime ihe ọjọọ nke ha na-eme ya bụ nwanne enwere ntụ enwere ihe ya akpa ịchụgbu enwere ịma jijiji n'ihi na aka nsọ nke chineke na-eche gị ọ dịghị ya ga-eme gị ị ga-abụ onye mmeri ruo mgbe ebiri oyi na chineke kwu onye ya ogwugwo kwururi ọ bụrụ na anyị na um, akwụkwọ First John chapter 5 sị na ya na-anọnyere na-anapụtakwa ndị ya iso na ndị a ga-anata ọbụna mgbe ne ọ dịghị ihe ga-eme gị n'aha Jizọs Kraịst bụ enwe amaghị m ma ọ nwere ajụjụ ị ajụ ma ọ nwere ihe ọ bụla ị chọrọ ka enyere gị aka mee ana m arịọ ka ịde akwụkwọ degara anyị na Calvary Land Baptist Church Bio Box 43 Isigbunọ Idemili n'ụlọụka gọọmenti area Anambra steeti Nigeria ma ịkpa aka na fon 08056179885 my bank phone 07062755904 maọbụ maka na email francis chino at yahoo onye nwe ngabara ka ọ na amen